Ọpụpụ isiokwu nke iri abụọ na atọ Gị eburula akụkọ efu, esola onye na-emebi iwu tinye aka gị ịbụ onye àmà nke ihe ike. Esola ọtụtụ mmadụ n'azụ baa n'ihe ọjọọ dị iche iche. Agbakwala àmà banyere isi okwu ka i wee wezụga onwe gị iso ọtụtụ mmadụ n'azụ iwezụga ikpe. Asọpụrụkwala onye na-enweghị ike n'ise okwu ya. Mgbe ịzụta ehi onye iro gị ma ọ bụ ịnyịnya ibu ya ka ọ na-akpafu, ị ghaghị ime ka ọ laghachikwuru ya. Mgbe ị hụrụ ịnyịnya ibu nke onye na-akpọ gị asị ka ibu ya na-anyịgbu ya ma ị na-achọ ịghara ịtọpụrụ ya ibu ahụ, ị ghaghị inyere ya aka ịtọpụ ya. Ewezụgala ikpe nke ogbenye gị n'ise okwu ya. Ị ga-anọpụrụ okwu ụgha n'ebe dị anya. Egbukwala onye ikpe na-amaghị na onye ezi omume, n'ihi na adịghị m agụ onye na-emebi iwu na onye ezi omume. Anarakwala ihe iri ngo N'ihi na ihe iri ngo na-eme ka ndị na-ahụ ụzọ kpùo ìsì ọ na-emekwa ka okwu ndị ezi omume gbagọ̀ọ agbagọ, emegbukwala ọbịa. N'ihi na unu onwe unu amawo mkpụrụ obi nke ọbịa. n'ihi na ọbịa ka unu bụrị n'ala Ijipt arọ isii ka ị ga-agha mkpụrụ n'ala gị chịkọtakwa ihe omume ya ma n'arọ nke asaa ị ga-arapụ ya mee ka ọ tọgbọrọ n'efu ka ndị ogbenye nke ndị gị wee rie ihe anụ ọhịa ga-erikwa ihe ha rifọrọ otu a ka ị ga-emekwa ubi vaịn gị meekwa ubi oliv gị ụbọchị isii ka ị ga-alụ ọlụ gị ma n'ụbọchị nke asaa ị ga-akwụsị n'ọlụ ka ehi gị na ịnyịnya ibu gị wee zuru ike ọzọ ka nwa nke oru gị nwaanyị na ọbịa wee tụrụ ndụ Ma n'ihe niile m siworo unu lezienụ anya, unu ịhụtakwala aha chi ọbụla ọzọ, ka a gharakwa ịnụ ya n'ọnụ gị. Ugbo atọ ka ị ga-emere m ememe n'arọ. Ị ga-edebe ememe achịcha ekoghị eko. Ụbọchị asaa ka ị ga-eri achịcha ekoghị eko, dịka m nyere gị iwu na mgbe a aka n'ọnwa ebe ibu, n'ihi na ọ bụ n'ime ya Ka i siri n'Ijipt pụta, ma ọ dịghị onye a ga-ahụ n'iru m ka ọ gbaa aka. Ị ga-edebekwa ememe nke owuwe ihe ubi, bụ nke mkpụrụ mbụ nke ịlụtara n'ọlụ nke ị na aga n'ubi, na ememe nke nchịkọta ihe n'ọgwụgwụ arọ, mgbe ị si n'ubi chịkọta ihe niile ịlụtara n'ọlụ. Mgbe atọ n'arọ ka a ga-ahụ ndị ikom yi niile onye Onyenwe unu bụ Jehova. Achụla ọbara nke aja m n'elu achịcha koro eko. Abụba nke ememe m agaghị adịgidekwa abalị niile ruo ụtụtụ. Ihe mbụ nke mkpụrụ mbụ niile nke ala ubi gị ka ị ga-ewebata n'ụlọ nke Jehova bụ Chineke gị. esila nwa ewu n'ime mmiri ara nke nne ya. Lee, mụ onwe m na-eziga m ozi n'iru gị idebe gị n'ụzọ na ime ka ịbata n'ebe ahụ m Lezie anya n'iru ya, gekwa ntị n'olu ya. Enupụla isi n'okpuru ya, n'ihi na ọ gaghị agbaghara njehie unu, n'ihi na aha m dị n'ime ya. N'ihi na ma ọ bụrụ na ị gee ntị n'olu ya n'ezie, wee mee ihe niile nke m na-ekwu, m ga-abụkwara ndị iro gị onye iro, kpagbukwa ndị na-akpagbu gị. N'ihi na mụ ozi m ga na-eje n'iru gị, mee ka ịbakute ndị Amọrait, na ndị Het, na ndị Perizait, na ndị Kenan, na ndị Hivait, na ndị Jebus. m ga ezopụkwa ha n'ụwa. Akpọla isiala nye chi niile ha, efekwala ha, Mmekwala e dịka omume niile ha si dị, kama ị ga-akwadasị ha, tipịasịkwa ogidi niile ha. Ma unu ga-efe Jehova bụ Chineke unu, ọ ga-agọzikwa nri gị na mmiri gị. M ga-ewezugakwa ọrịa n'etiti gị. Ọ gaghị adị nwaanyị na-emebi ime ma ọ bụ nwaanyị aga n'ala gị. m ga-emezu ọnụọgụgụ ụbọchị gị oke ụjọ m ka m ga-eziga n'iru gị chụsaa ha bụ ndị ahụ niile ị ga agbakote ha m ga-enyekwa gị olu ndị iro gị niile m ga-ezigakwa ebu n'iru gị ha ga-achụpụ ndị haivit na ndị Kenan na ndị Het n'iru gị m gaghị achụpụ ha n'iru gị n'otu arọ ka ala wee ghara ịghọ ihe tọgbọrọ n'efu anụ ọhịa ewee baa ụba megide gị nwantị nwantị ka m ga-achụpụ ha n'iru gị ruo mgbe ị ga-amụ ọmụmụ wee keta ala ahụ m ga-etinyekwa oke ala gị site n'oke osimiri uhie wee rue oke osimiri ndị Filistia sitekwa n'ọzara rue osimiri Yufretis n'ihi na m ga-ewere ndị bi n'ala ahụ nye n'aka unu. Ị ga-achụpụkwa ha n'iru gị. Gị na ha agbala ndụ, gị na chi ha agbakwala ndụ. Ha agaghị ebi n'ala gị, ka ha wee ghara ime ka imehie megide m, n'ihi na ọ bụrụ na i fe chi ha, ọ ghaghị ịbụrụ gị ọnya.